you should not go you should not follow your mommy anywhere ndị kpọrọ ụmụ ụmụ nwaanyị na-agbara m ọsọ ịma ife na-akpata na ọ bụrụ na esemokwu n'ezinụlọ ụmụazị na-amara ife gbasara esemokwu ahụ eto eburukwa esemokwu a n'isi esemokwu ndị nwunye di ma ọ nwanne nna ma ọ nwanne nne ịma ihe na-akpata ya ọ bụrụ na ndị okenye nọ n'ezinụlọ abịazie na-agwa ụmụazị ifuru onye a nwaanyị a dị njọ ifuru mma nkechi mma nkechi dị njọ ọ mma nkechi gburu nna nkechi ọ mma ịmaga ụdị ife ụdị ife a dị adị mma ọ bụrụ na a na-ese okwu n'ezinụlọ na-esere unye ndị togolu na-ese ya bụ okwu wepụ na ụmụazị na esemokwu ahụ ọ dịrọ mma ọ na-emebisi obi ụmụazị ọ na-eme ụmụazị amụ na ya bụ ezinụlọ bịazie ha na-afụ ibe ha dịka ndị ga-enye nsi ọnya bụ na ịpụ n'ezinụlọ ọtụtụ ezinụlọ ụmụazị nọkọsị ọnụ asị ka eweta ihe tabiri ọsị na oge na ọ ya anakwụ ya na mmịa sị na mma gị dị njọ ya bụ ife adịrọ mma kee maka ihe nji ekwu ihe anụnwa unu letara anyị ka nwetara unu izuụka gara aga gbasalụ nwaanyị anụnwa di e nwụnarị na Lagos afia bụ Sharon nke si na ụmụnne di na kọlụ ya ụmụazị ya wee si na ọnya gburu di n'iru ụmụazị a na-agwazi ụmụ ya na ọnya bụ sharon gburu mpafa ịghọtago nke m mechaa wee kọrọ unu na nwanne die si ya nye laptọpụ die na ekwentị die na ife niile die ji alụ ọrụ maka nwoke a bụ onye na-alụ ọrụ ụlọ ka nwanne di ya jezi alụbazie na-akwabekwa nwoke akwa unu lotere anyị ka ehe ife mezi na ya bụ aka ka m chọrọ iweta erigo maka em na afọ maka ọnọdụ ụmụazị na ọnọdụ ụmụ nwaanyị na ụmụazị na Anambra steeti bụ ọnọdụ Ife Obi na-abịago wee kpee nyabụ ikpe akpọtaziri ndị ezinụlọ ya ahụ na na ụlọ ọrịa o wee bụrụ na ndị anụnwa gwachakwuru wee gwakwuzi ụmụ nke ha na nwaanyị anụnwa gburu die ịmago mee ụmụ ụmụ anya ha pụọ ebe a ịghọtago e ogologo kwa ọnụ mgbede ife onyonyo a ga-abịa n'ụzọ na-abụ nke izi bụ ka esi wee kpe bụ ikpe nke ikpeazụ bụ ka me ka honorable ka honorable ife si wee kpọkọrọ ụmụazị a wee kpekwa nwaanyị nwee ụmụazị ewetago ife niile wee zuo oke nye akpata ihe nji wee na-ekwu ihe a bụ bikon ọ bụrụ na nsogbu dị n'ezinụlọ ụnụ adazi na-etinye ụmụazị na-amụrụ ife fama maka na otu a ka iro ga-esi wee logido wee ruru ebe na ekwesịrị wee na-asị ọnọrọbụ n'afọ maka ọnọdụ ụmụ nwaanyị na ụmụazị na Anambra steeti ịbụ nnọọ tọkụ na du wuman ụdị ndị anụnwa ka ekwesịrị ka e nwee na Anambra steeti ka ife na-aga ọfụma hmm? gbasara m ozi anụnwa ma gwanụ m ebumnobi unu n'ife a na-eme nke ikpeazụ a na onwe m bido suspect be ihe na-eme bụ na this boy nwa was the bidoro ya si ha na ọmụ ọmụ ihe kristian ka egwu unu sịrị ya kwuo unu unu sịrị ya abuja ọzọ start time chere chere so ọ bụ Who? of gas ka anyị nwere anyị nwere ahụ nwanne anyị Who told you that your mommy To repeat that thing they told you. And what did you say that Auntie G told you? She told me that my mommy killed my father. Okay. Who who said so? Auntie G. Okay. Uh, that's it. Ndị fọrọ ụmụazị akpọkọrịa akpọkọrịa dọmbo ndị a. Iwu nwere nke a na-akpọ amaka. Nke a ọkpọkọ ụmụ ya sibe jie n'aka. Ya na ụmụ ya nọkwa be di m okpokọrọzie ụmụ m na si ha they should not go you should not follow your mommy anywhere ndị kpọrọ ụmụ ụmụ ha na-abara m ọsọ ụmụ ya a na-asị ụmụ m don go close to your mommy. mana ka ọ nwụsịrị kedu ihe gwuru ya if you lay wrong accusations, ọ ga na-ege ntị if you lay wrong accusations investigation will will go far yes. in doing this investigation and anybody sịrị asị. anyị ga-akpụpụkwa ya ọ ga-ejekwa nga anyị nọ one faithful day ya na-eme last two months i think the day my senior brother si ya na rotes na sisters home gị that monday na ọ ya adị ọtụtụ tuesday ka ọ ga-abata na onye na-eme our brother that tuesday ọ ga-abatawazi ọgbacha mmadụ ihe ndị ọ ga-edewe na ọ bata ọpụta ọbụna nke na-abịa so ọrụzi ebe a ọ ga-abata ma otu ka anyị nọzi ebe sins anyị nweta fon anyị enweta kọp onye akpọrọ onye piki dị kọp ife anyị faị piki kọp anyị emesigo ekpele ndị na-arahụ ụra ka nakwa maka anyị ji ụzọ ụtọ ebe ebere na bed ka ndị bikos ebe ife anyị na-asị gịnị na-eme gịnị na-eme na ọ na esi na ndina ne ndina nana na emezi ife anyị bịakpọ m ebe ndina na si na ekwe kọlụ ọnụ akọtụrụ kọlụ ahụ kwa ahụ mgbe ahụ akpọrọ ya asị na injinia dara kụọ isi na tait adaka esi na ndụ so ife anyị ahụ kpọrọ m esi ya kee asị ya na asị na ọ dazikwa eku ume na ọ nazi eku ọfụma si ife anyị ka e dịrị akọwa ihe a si ife anyị ngwọngwọ ka ihe ya ebe ife anyị si mụ ka agbapụ ka ọ gawa Lagos tie mba ihe esinwa ebe a ga Lagos bifo onye na-anwụ anwụ anwụ si ya na ehi ya eme na ka e were a na-ada ada am blood clot n'isi anwa the little I know I'm not into medical line onye nwere ike last for some days ọ paaki a agwụ ya agwọ karịa ma ndị dọkịta ejisi fast fast The member of emebe we see isi dozie ka ha si What ọ wrong, man? you're a woman In inene picture this lady only one has ọ na-asị and I've gone to to the extent of asking one or two questions I'm not gullible mfụrụ onye anaghị ya anaghị ese okwu ọ na-etikwu ifeanyụ na ebe ikorobịa nwaanyị eti ife tigbuo ya ị na-egekwa ntị chelụ ka m kwụsị okwu Mr. Man nne ikorobịa oyi ogbugbu ilu gbuchaa ya aka ejighị ọkpa ejighị ya ikorobịa ndụ na ume mana ọ na-ekwu ya ụlọ asị n'ụlọ ka unu jee kpọọ ya adịghị o nwere ụmụnne otukwuwe nnọọ nwanne unu nwanne unu enwezie ada na-adarị ada ada onye daa nke ji nwayọọ ma ndị na-ada na betrum ọ ihe a na-ekwu ha ha ga-anya bp alịa enwere ike akwụọ isi sọmwuye onye ahụ ama na ihe na-adị na-eme n'ihe abụọ onye obi ibu mmadụ ka anyị njide nwụọ chineke merụ gị agbara ka mmadụ nọdụ n'iso ka dakpụrụ isi n'ala onye kpụrụ isi n'ala ọ na-abụ going com my advice to us women is that we should start loving ourselves. Whenever you have a young widow, anytime a man dies and a wife, a young man dies, definitely people around will say he was killed. Nobody will want to put one or two together. Was he suffering from high blood pressure or something? People should start should stop assuming what is not possible. Stop taking laws into your heads. We have governments that will always ask questions, that will always want to protect the vulnerable. You don't take advantage of somebody because she is vulnerable. It might be you tomorrow, or even your daughter. Wherever you are watching from, please don't do things because you feel you can do it. That's a Mrs. Chinenye Nwosu Sharon ọmụa bụ the widow a na-arụ ụmụazị na mba m chọrọ iji dis opportunity ka m kene Mrs. na Obinagbo for helping me thank you ma because ejego m ayọgo m so many people ka ha nyere m aka mana m nwere onye kwere chineke nna wee kpọpụtara m efi ya mere m ya thank you very much amaghị m ihe karịa ịwụ my condition today without these children ọ karịa ịwụ by now abụọ na ofu ihe emekwuo ma sị nọọ ihe mmeta, mana sọsọ chineke ma nke bụ eziokwu thank you very much